ibe anyị ekene eme unu obiara daba gara ka ị na-anụ onu ya ee o nwere obere vidiyo nchọ igosi unu na ọ nwere onye nwere data ime gị na ikulu nke ka ewu ọcha ya ihe gbasara akwa okwutiwala ki na ọba na one pastọ akwa wee mezie ka ya mata na onye nwa bụ dibia ụmụ pastọ na ada amakwa n'aka onye a na-akpọ akwa okwutiwala aki na ọba mmụọ ya na ya so na gịnị na ezigbo nne mmụọ ya na-akwa okwutiwala aki na ọba so fadikwala ezigbo nne so ị na-agbasa akwa okwutiwala aki saga ịjụ onwe gị ajụjụ mana izukwa ka eme izue ka izukwa ka eme ịgbasakwa okutugbala aki na ọbasaga ee anyị ma na akwa bụrụ onye na-achọ okwu akwa bụrụ onye na-ekwu oke okwu mana ife dis man mee imetara ya kọnde mụrụ ya ọ bụrụ na ịchọ ikwu na etina pishọ mmadụ kwuo ihe ọ ịchọ ikwu mana e nwere onye kpọrọ afa mana nke itiwezi pishọ onye na-enwere ife o mere gị onye nwere omere gị ntị omere gị imo itinye pishọ kwutọ ya na emente eme imo anyị nwere ndị nkụzi onye na-akụzi nkụzi nwere onye ọ na-akpọ afọ iche wee na-akụzi ịchọ ịkụzi jeneral mana nke na-akpọzi akwa afọ wee na-ekwu izukwa ka eme ekelekwa m unu for that spirit that will come that spirit that you people think that you have I'll wait for that spirit to come so that I can see it examine yourself Examine yourself. You are not doing tradition again. You are diverting. You are putting the youth astray. You are teaching them the evil way. You are teaching them a way to destruction. If you like, build houses everywhere, buy cars everywhere. When the man die, if any man die, those things, you may be surprised that a person you don't know will just come and buy all of them and scatter it. The person that will sell it will use the money to pursue woman and drink. And that evil will still continue, will still continue. There's many great people that we have heard their name, but if you check their background now, everything there. be careful maka ndị a na tagharị ọnụ onye na-ekwu okwu na ekwusi okwu echefuo mana onye agwa adịghị echefu maka inwe ike kwuo okwu a kịta obodo hel ahụ amụ amụ mana ụbọchị ife ya emewo ya emewo ndị afọ anọrọkwa n'akụ na-amụwa amụ maka na ọ bụrụ na ị ka ya apụta na soshal midia mbịa ya obi ka ị ya apụta egwu agha atọ maka onye bụ akwa onye si ukwuo onye si wukwuo makwa na ọmụ bụ ọgwụ a na-agwọ m agwọ ichi inwe problem ichi inwe problem na-ekwe ka m si wee dụ njọ mmebe ife ọkwụ ma gụ ma niile ife a trọbụl ka ịchọ ka ịkụnata na vileji unu trọbụ ka ịchọ ka ịkụnata na your tan na your vileji ya ka imeta ife ụmụ nwoke eji taba ahụfụ ka imeta ife ya generation eji taba ahụfụ maka na mmụọ m bụ abe mmadụ ọda akwapụkwọ ọkwa ugbu akwara ya onye eme ka iche ọnụ okiri ya ibe niile dụba ụnụ ofu aka lụta mmanụ zuo ọla ọnụ enwerọ m polisi enwerọ nkọtụma enwerọ m ndị amị m ji eje agba ọgụ ọgwụ m ka m ji agba ọgụ enwere m mmụọ 298 sọsọ ịbụọ ka mma etinye wu n'ime inwe serious problem be careful mana ọbazu adamechi uwe na adamechi uwe maka na onye ọbụla onye ọ si ọ na baịbụl ka anyị nụ onye ma ụla gụta ọnụwa nke a ka ọ magwara ịma amụọla nweta esugwuo ngụ ntị ka ọmụ bụ chi prince ụmụ pastọ ife ị na-eme ya eme ekwute ọmụ some pastors and ekwenaka nkwute some pastọ and ife ị na-ekwu ya eme akwụsị m ịgwọ ndị pastọ ọgwụ ọ ga-be adamechi warning na ife dị na-agwa bụ ka ị ma na mụ na wee nwego problem sọsọ ka m esi gbaghara nkịta afọ mbụ na ikwughara ife ikwu mana ọ bụrụ na ọ bụrụ ya eyi ebe ụkwụ na-abụ iwe kwugharịa detin onye onye ma ntụgharịa man voice ka ọ maa na m nwa abụrụ ọdịnarị dibịa adama emekwa ọnụ na nke m bụ echi echi obido nwa adakwa eme ife ife ndị ala ọkpọsi ya mberivu ọ bụrụ na nchi adịrị ile agwụ ikwuorie nchi o nwere ife na ọgwụ ka nna na-agwọ nchi ya ọga uche ụdụkwa ya ọ bụrụ ịpụta onye achọrọ ịmabụ mụ ifunugo n'ụlọ ụka ịmabụ e, e, m bifo du n'omi bifo ịnọkata ijeje tụkụrụ ọnya ka ekwu na na-achọba ọnwụ obere ugo n'ọnụ ichekiriche na-achọ onye ọya agba ọgwụ dọchịkwa na-achọ onye agha akọ mma akwụkwọ ọgwụ mma akwụkwọ ọgwụ ọhs owuwo one month mma akụwa ọgwụ mma akụwụ nsị akụ mmiri mma akụwụ nsị mma agbaghọta mmụọ mma atakwawa amụsụ uche ụtụkwa ya ịma akwụkwọ m ọfụma anobi gentle o fe na-eme bụ kalapụ ịma kaila adụkwa m nnekwu abụrọ m alọ dibịa abụrọkwa adụkwa m nnekwu rie nne onye wụrụ ntụ nwa na-eme ọbara ọla na-emesi ike nwekwa ibe na-akụri egwu abụrọkwa m mmụọ alọ bikiafụ ana m emere ive oyibo na mụafụnụ bụ oyibo n'onwe m nketa o nketa o nketa o ọgwụ ka m ji anụ ọgụ ndị ọgwụ m bụ nkwụsị ahụ onye ya agwọ ya mụ ka e ebutekwa ya agwọ nya uche ụdị ya emekwa na anyị na-akụ ọgwụ na-agwụ mmadụ ị chọọ ya akwụkwụ ka echee ya stroku ke nke echee e ya ya egwu ada atụ amamonye ka mụ onye bụ epụtawolu m na ọ na soshal midia na ị na-achọ ị na-achọ followers ya ịmakwa onye akpa bụ ị na-ajụkwa ese ịmakwa onye m bụ adamekwu too much maka na ifodogwu ya eme dị ya n'obi nwoke adịghị ekwu oke okwu i believe in action i believe in action hmm. fenye four days ọbụna m afro afro afro ya apology deal with you osikwa o si adị anyị nwa bụ igbudu igbudu ndị be anyị igbo bụ igbo ekene m unu ehm, asị m ka chineke gozie onye na-anụ unu m tata ise ehm, onye na-ekwu bụ maazị okwulọla okwumele eze midia oke nwa mụrụ n'ikpo ukwu o ji aka na-aba aṅụ ala obu ngwongwo ehm, abata m na soshal midia na fesbuk wee ihe na-emenụ isiokwu m n'abalị a ebe ọ dị na anụ unu m bụ kedu ihe pastọ na-achọ na awụsị sometimes ọ na-agbapụta nsị dị mmadụ gịnị ka pastọ na-achọ na arụsị ha na-aghọtabeghị ebe m o wee bụrụ ihe gbasara nwanne anyị nwoke adreesị ndị ọba ee eh, akwa ọkụkọ tiwara aka ka m chọrọ ikwu n'abalị a ee eh, mụ amaghị onye ọ bụ nke a nọmba 1 and eh, I would like to know him in person ife dị young man na-eme na-atọ ụtọ nọmba 1 o nwere pastọ kwuru okwu against him mfuko na ochie na Facebook i feel i feel in fact ọ na-ewute m amaghị m ihe ndị mmadụ na-again ha na-enweta n'ịkọcha mmadụ ijide mmadụ ibe gị ị na-agbụ ya ka egwusi ụnụ na-achọ dis guy okwu angwanụ nke bụ eziokwu onye ọbụla ọ pastọ ka ị na-ekpe ikpere onwe gị pastọ ọ ị na-eme omenala imere onwe gị omenala ọ bụrụ onye na-aka oke ka ara onwe gị ụka ọ bụ ụnọ muslim ka ị na-akụsi na kwụrụ onwe gị sinana nwa onye ebe anyị nọ naijiria ka anyị nọ and afrịka enwere freedom of worship and freedom of speech mana ọ bụ ozi nke ya bụ igwe ekwudekwude mmadụ ibe ga abịa sometimes asị nọ ndị igbo na-eme onwe ha this young man na I have following him on Facebook on social media ma ndị ọ na-enyegasịla aka ma ndị ọ na-ewerekwa n'ọtụ ụtọ nsị ya onwe onye wetara ya akpụkụ dị ọdada ọ na-esiya ya anya were 100,000 si ha je eso seed o nwere ndị eji 100,000 settle mana this young man invest in the life of poor people na-eme ka na anyị dị hard working mmadụ apụta na-akọcha this young man gịnị ka o mere unu can't you respect your can't you respect yourself can't you mind your business ugboro ole ka afụkpe m ka onye a pụtara one day na social media kọcha ndị ụka ọkacha ndị muslim ife ọ na-emebi ife maara ya ruo ife chineke chie zutere ụwa ihe ọ bịara ụwa ka ọ na-eme rapụrụ this young man aka ka o zuo ike di we ose kwuru okwu onye abụghị onye na-achọ nsogbu akwa nwanne m ọ bụrụ na ya ekwe gị nwanne ee eh, butuo butuo emene ka ịla ise gaa ka etinye ịma na ọ na-abụ onye gaba afịa onye wube foto ya gaba ahịa so iwube gị foto kwesịrị ịga ahịa mana onye ọbụla dị duo onwe ya o nwere ihe o mere unu people should mind your business ọ dị ka entertainment anyị na-eme kịta na mc mbụ kịta ma mbata kịta na asị na ana mc ama ha rụrụ metara ya do it because ọ na-eme ihe e nyere ya natara nke ya eto si wee dị ekene m am amsi the magic finger mc okorodoku mere ezoke nwa mụrụ n'ikpu ukwu o ji aka na-aba aṅụ ala mata n'isiokwu anyị bụ kerie pastọ na-achọ na arụsị ekene m nụ the same time the same station i is coming back god bless you fans m mm, good morning all of you o nwere ife trend na Facebook ndị mmadụ na-asị gịnị mere m achọrọ ikwu okwu maka ya o wee bụrụ maka onye kpọrọ onwe si na ọ bụ pastọ agụ nkwọ nọ n'azụ ụlọ na-enwere onye ma onye ọ bụ o wee bụ na ụwa bụ na imebe ife ife ị na-eme gaba ụmụ m gu abịa kafa woli wee anyị nụa ọ wee bụrụ maka onye ka m na-ekwu ọ wee bụrụ maka ofu etetụla ofu agụ nkwọ sị na ya kpụrụ akwa ọkụkọ tiwala akụ n'ọnụ bụ ife ọpasị mugwe nwere onye mụ onye ọ bụ ọ bakịad pastọ o so na ndị a kwado esilu ya ndị ere esila oke ite ọ chọbụ ịgwa ife na-ese maka asị m kwuo na onwe ike bụ na ọbịa ka esieri ya oke ite ọ bụrụ na ege ebe ịlụ ya na ọkwụnwuri ya owepụ wee kọba tu bikos agago na peji ya wee fụna enwere onye ọ bụ ana na onye agụụ na agụ na akwụgharị ọnda erila eri iwe si na ime bizinesi mmadụ ibe ka alụ gị mma well enwere m ọtụtụ okwu mmekwu n'otu efe mere bụ na ya onye akwa bụ ịma onye akwa bụ ọnụ ọnụ ka ị ka na-akọ ife na-enye gị jọ ibere atọ gị ụtọ ka ị na-ekwu mana sometimes ndị mmadụ ji onwefe eti play ọ bụla onye ọbụla ka ị ga-eji wee shine na dey your lane make i dey my lane eju ndị na-alụ ọlụ dibia na-alụlụ onwefa ndị na-alụ ọlụ ụka na-alụ ọlụ onwefa onye ọbụla machi nke ọ na-ekpe elu agbakọ ndị pastọ nọ na naijiria mụ na gị nọ kịta fadị 100 ndị nwee ike ịgụta bụ chọọchị 5 ma ifufa na-eme 95 bụ ndị ori ndị 419 ndị na-eticha ụmụ ogbenye wee na-atachi ọzọ akwa bụ a blessing ka ọ bụ to humanity akwa bless go so many lives so many soul ma ndị ọlụlụ ụlọ ma ndị ogonye moto ma ndị ogonye ana ma ndị ọ na-akwụrụ ụgwọ akwụkwọ gụnwa na ịbụ pastọ ka efi imemụgasị human being ka onye impact go na laịf ya gosigodo anyị ofu onye goolu aka gosigodo anyị ofu onye agụụ na-agụ goolu nri ntu idebe isi ka isi mango ntu idebe isi ka isi mango debe iru ka onye na-ete blishin ude ọcha pastọ ndị udo ọcha chukwumelụ gị ebere mmadụ one ka inyegole aka akwa jidu ụzọ niile si ababie na-ata anyị nye ndị befe ọkụ mmadụ one ka inyegole aka ka ọ n'ihi ikwutọ mmadụ ka unu nwee grade 1 ka i wee gbalụ followers ndị mmadụ bịazie na akaụntụ ọkịta fa na-acha atụ fa na-acha atụ iwe sịba na alụ ọrụ n'ụzọ ekpele maka na agụ ụdụ gị na-alụ ị na-achọ ndị ya alụrụ ọrụ ka ị wee natuo ofe mana ka ngwa ọha na eze na-ege ntị onye ọbụla jekwaje chaatị ya nwoke a ọ wan chansị ka ịba maka ahịa madịmana ọfụma ịchaatị ya ebe ịba pịọ wan chansị nwoke efula ebe a abina ịchatị ya efe ịba bụ one chance maka oyi ticha gị zaa gị final draiva efo bụ ndị owele aka n'elu e, ọnịcha owele mgbidi awa ọfa zeelufa we believe omenala ife a na-eme bụ omenala onye omenala ya ejekwa ọkụ mmụọ onye omenala ya eje n'igwe maka onye mere ife nna ya ma ife nna nna ya ma ya bụ ọkwa alụ kama na ife anyị ma ya egbugu na mmadụ anyị debe iwu chukwu iwu chukwu niile anyị na-asụ ya mana ọ bụ na nke esi elu oke ite ebe ịdọbịa n'azụ ụlọ ịbịa n'iru ọtụ itinye praise the lord holy ghost fire ire eticha ndị mmadụ taịm elugo mgbe a abịa bụrụ oke ite ahụ esi ilu gị ka ụwa fụọ ọrụ gị nsị gị onye ori ndị be anyị a sịkwa na ju akpa mee gịnị amachie ọnụ onye jikwa na ife lowe eme gịnị wee na onye si na ife adụrụ na enu ụwa onye a na-atụ ezigbo asị a sị weli nke chukwu nye chukwu weli nke siza nye siza onye achọkwana mmadụ ibi ya okwu na nkịtị na abụ hmm? a sị na ụlọ nwere emejọlakwa ọkụ na ọbanye jee ya onye mgbaalụ ọmụowu bịa dada abagana n'ikwu ụlọ nwere onye emejọlakwa ọkụ na ọbanye emekwa n'ifele ya jee yọọ akwa ọkụkụ tiwara akị na ọba mgbaalụ na onwekwana ife eji esemokwu eme ee ọnwụ na ino enweghị anya n'obi ma na imejọlakwa ọkụ na ọba hmm? jee ya onye mgbaalụ na onwere ife eji okwu na ụka eme ee anyị nchara inewu ndị igbo ndị igbo ife anyị chọka ife dara anyị na mma ife anyị na-ekwuwe okwu udo onye mara ife obelivu na ya na-ekpe hmm? ọgwụgwanụkọ ọha n'ọnụ wọchị anụ vidiyo na ka unu fụga akwasị akwadobe ya bụ ife ekelekwa m unu tata oje na-elu na-elu na-elu ọ bụrụ na agba nkịtị ọ bụrụ nwere ibe nwoke mmegbu tata n'ịnwa ibe na-eme bụ back to sender n'isi nwoke n'isi nwaanyị ọbụla ndị na-achọ anyị okwu maka na ọ nwere onye anyị ji nke mana onye ọbụla chọba agha ya achọba ya onye ọbụla chọba agha ya achọba ya na onye ọbụla sị na nke anyị na-eme na o nwere isi nke onye ahụ ya eme ya nwe n'isi tata ka gụba ọgwụ ka ikunye ka ikunye je merụ m ibe m yọrọ gị m gwara gị bụ chụwa nwoke chụwa nwaanyị ndị ji ekwu ajọ okwu ndị ji m ekwutọ ndị pụta ụlọ ọ bụrụ m ka mapụtara ndị m achọrọ achọ m ndị m akpọla afafa akpọọ ndị m eti tinye m ndị ilo m ori nne ma ndị kwu okwu ọnụ ma ndị mee na omume ma ndị jere aja ije ma ndị na-agba m mgba maka na mgba m ọ bụrụ nsị tata gụba ọgwụ anyị na-ese ndị ka ije gbuo ọgụ ọ bụrụ na onwe onye aka ya dụvụri rapụ ya mana onye aka ya dụrụ ọwụrụ jidesie ya chọba ya na isi ọgba ya efe ma akarị nne ọ dị n'ọfọ na agwaba na onwe nke anyị menwụ na onwere ọgwụ kunye gbaa ọgụ na anyanwụ n'ọsọ ọbara ifeọma ka anyị na-ayọ okwu ezi anwụrụ ọkụ ya ruo n'igwe ọ dị n'ọfọ nọ anya na mba anyanwụ mana ya ya ọ nsị taata ma nka nka ya ụdị ibe dị iche iche ya mebee ise nyeta na aka ka e buru ya bịa ọ dị n'ọfọ ka agwa ya ọ ga-eme ise tụọ ya ka ọ ya ọ ga-eme ife mgbe agụ bụ ọgwụ ka ị ga-eme mma akpala ava mmadụ mana onye afọ maara onwe ya mere ịmarịba jee chụba jee ọgụ ga-eme anyị ọgwụ basi amuvuo muvuo aya akabanja oke mmụọ oke mmụọ oke mmụọ oke arụsị hairata mmụọ na-apụ apụ na ndị mmadụ na ya okwu rie nne mana ekwu ekota ya were isi omena ile atụ ya mmụọ na-apụ apụ ekene m gị ekene na ekele gị na gị na afọ ekele gị na nkwọ isi kote bụ abụọ ha isi ha na ọgba akwụkwọ n'oge onye jụọ ọmụrụ udo ụnụ ụnụ ga-aṅụrụzi udo na hmm? ha oke mmụọ onye si ebugo wecha ogorokwu ya esi na ọ gazigo ndị niile ọgwụ a ga-eme ife ga-eme <laughs> ọ bụrụ na ị marazi na akwa na-agwọ ọgwụ ka ị marụ maka ahịa dị ezozi ya ezo na-eme na-alụ ọgwụ ka nna agwọ ise ekwụsị na onye mụ aka ọbụ onye tie aka n'ike ọbụ nsị anya onye ju ogwu ọṅụrụ udo ọ dị n'ọfọ eziokwu na ọgwụ maka mmadụ nwa mana onye ọbụla bụ ihe m ka ha ra ise ya na-ekwuru oke okwu i believe in action n'ọfọ ha gara kata ise i believe oke ọgwụ ọgwụ ka nna agwọ oke ọgwụ oke ọgwụ ka agwọ ekwu nso ego bụ mma ego bụ oke ọgwụ ibe m gwara gị ka ị ga-emeri m enwenye ngụ n'anyanwụ wee gwuo ozi tata na-enwa maba na alala ụra na obodo oyibo ma ọ bụ na naijiria bụ ndị na-ekwu maka akwa bụ ndị na-akọtị maka akwa bụ ndị na-acha akwa okwu enwere m polis enwere m amị ọgwụ nna agwa ka m ji egbu ọgụ ọgwụ nna agwa ka m ji gbogide ọgụ ruo na ndụ ya bụ ọgwụ ka nna agwụkwa wee kwụsị ya mara ya ife ya mara onye ji ogwu ya ṅụrụ emevi vangwa isa mari vangwa ni si fi deme isa mari vangwa ni si fi deme isa hayra taru so na pop tita na mu ko ko ọgwụ ọgwụ karịa ọgwụ ọbụla ọbara ọrịa taa ka na ego ka ikwu kwuru n'ole ka ikwu kwuru n'ole ka ikwu kwuru n'afọ onye ji ogwe ya ṅụrụ udo mara ibe ime nwoke mara ibe ime nwaanyị o si ege anyị baala ife niile abụ m kwuru ọdụ n'akwụkwọ ọdụ n'ime ego bụ ọgwụ n'ibe anyị na-ekwu bụ ka ije gbaa ọgụ onye si na nna ya ma nlalụ ụla nya nwa ya ma nlalụkwa ụla ka anyị ka ọ ga-eme onye mekwa. o código